onye onye na-afụ ife anya ọsị eh, gị na-amasasị m na gị eh. nne m ka m bute ego oche butere m oche biko ka anyị kọrịa anyị a ka m fụ gị nnọọ na-emezi anya gị adị m mma dị m nnọọ mma hei nnọọ nke ịchọtara m nnọọ taa mma ka ekwenye ya ama nwanne m ịma na otegona otegona aka sị ka m bịa netenụ gị eh? imere ọfụma afọ e, m gị ụnya o nwere nwa bọbọ nnọọ gị na ya nọ na butik ụnyaa na-egwuchala nsị emesịa ka njụ ọnụ gị nụnụ <laughs> ka nọọ how serious ka gị na bọbọ a dị maka a na m ga-ajụ gị oh, <laughs> ịma ihe dị n'ụmụ nwoke kịta hmm? hmm. achapụtagolo m ha anya maka na ịma ihe mee m na nke ọzọ nọ nwoke nke ọzọ amụọ m na o aghụghọ wee bịa iwogbu m na afọ m n'anya na ya na mba ihe niile mụ mee nke a amụọ m na nwoke a na hmm, na o nwe plan o ji wee bịa e, oge ọbụla nye m ego nye m ego ee na-anagide m ego e, oge ọbụla na-asị na m nye m ego nye m ego nwaanyị ọma jigodo m ihe o jiri ego ahụ wee mee ka ihe o ji emezi hmm. ọ masịalụ m ego a niile ọ nalụ m wele ego anụwa pụba ị mara ebe ọ gara ihe a obodo oyibo ọ bụrụ obodo anyị o obodo oyibo ka ọ gaba hmm. o wele ego niile na-enye nwoke a o wele pụba gaba obodo oyibo mana o chineke na ga-akpọrọ m ya ọkụ maka na nji o bụ niile na-enye ego a ọ bụ nke ahụ fọm na ya <laughs> adama tụpụdoro onye ahụ ọnụ kịta na-asị na ya n'afọ mụ n'anya ee nka nka ji wee mee nye ogo ka ya abịabagodi abịaba ka emebe ihe niile na achọ ụdị igbu oge mana asị m ya kwulugodi down maka na ọ dị ka ka na ọdịzi m ọsịsọ something ọkalụ m hmm, masị ya kwulugodi down ka nji nwayọ ka nji nwayọ achọpụtagodi ọfụma ọfụma onye onye abụ maka ihe mere m oge mbụ ma mmekwe m nkịta achagolu m ha anya ọfụma ọfụma hmm. nna emere enyi m ihe meenụ bụ nna ị e ga-ewepụ nnọọ uche na ya ọ bụgoro ife gara aga ọ dị mma ka osisi dụọ mmadụ n'anya ugboro abụọ e nwere ihe a na akpụ ịjụ ese ihe agbụrụ a nsọ aghọtalọkwa m ya maka mmebi nọọ maka ya ka m ji wee mere misteki nke ọzọ maka ajụchala ọnụ m ka ihe a mini na nsọ agbụrụ enyi dị m ịkọwaziri gị kwifụrụ akwụkwọ nji ihe niile adịcha n'ime akwụkwọ kwufu eh? dis akwụkwọ a na-akpọ true origin of Igbo and her culture ihe niile adị ịchọ ịmata nne ka nke ọlụnụ gị ọfụma nụnụ ịchọ ịmata ọdịnala Igbo ọfụma ka Igbo si bido true origin Igbo ma alụnsị ya a na-akpọ alụnsị ka esi bido ya n'ala Igbo ọ dị n'ebe a ma nsọ anị ma alụ ihe niile a ebe a ma otu esi ajụ ese eh? ha ncha dịcha ebe a obere akwụkwọ obere akwụkwọ ka ihe a niile ịbịakwa e ọzọ na akwụkwọ bụ eziokwu egosi akwụkwọ ịma e hmm. mmezi mistake nwoke a bụ onye dere akwụkwọ a nwoke a nwebijeki nwoke a machachasịrị ihe niile a desisiri akwụkwọ ihe ee eh? ọ dị ka nwoke nke a amakakwa akwụkwọ ọfụma mana ee eh? kama na ị ga-amụrụkwa akọ mụrụ anya dịka azụ na nke nụa ka ị ghara imekwa misteki ị ghara ime ihe imere na nke mbụ maka na enwere ihe a na-akpọ a na-ajụ ese tupu abanye na alụmdi maka na anyị igbo anyị enwere nsọ nwa alụ ịghọta kịta ị ga-ajụ maka agbụrụ onye na-achọ ịnụ gị hmm? ihe niile a ka m chọrọ ka ị mata ka ị ghara imekwa misteki ọzọ tupu onye anụba gị nsọ anyị mana chelukwa ee eh, ikwulube eziokwu eh, ya ka m ji wee laikụrụ gị na ịma na ihe gbagojube m anya n'ọgụ aka nna abịa ịma na ịmasịrị ihe ee eh, mana nke na agbagoju m anya ị akọwalụ m ihe ọfụma ọ dị n'akwụkwọ a nna sno nsọ agbụlụ awatachara m gị kọwalụ m ihe ọfụma niile awatachara m jụọ esi agbụlụ ebe ị na-aba ihe niile a dị n'akwụkwọ a nji hmm. ọ dị n'akwụkwọ a n'akwụkwọ a obere akwụkwọ nne emepe akwụkwọ akwụkwọ o nweghị ihe adịghị n'akwụkwọ a ịchọ ịma ihe gbasara true origin igbo ihe niile gbasara ọdịnala igbo ma nsọ anị ma alụ ihe niile ọ kọwachara ya ọfụma ibidokwa kịta ibidogo ọkụ ọzọ <laughs> ihe anyị na-akọ si sins ya anyị na-akọ obere akwụkwọ anụ aka ha ncha dịsị emesịa na igote n'ihe ka ịgụ ọnya nna nwoke nke a hmm, ọ mazụli ya amazụ dị obere ke ka mesi nwetakwa n'ihe nchọrọ ka m welu nke dị ka ego onye chọ ka nye gị ka m welu nke anụnụ ihe meenụ bụ m ga-enye gị akara ekwentị ha ka ị nwee ike kpọọ ha ka ha nye gị ya ka m welu nke anụ ego one ka m enye gị ka m welu nye nne m ka nye gị akara ekwentị ha ka ị kpọọ ha a na-ere ebe niile na-eli ebe niile ọ dị ebe niile a na-ele akwụkwọ ka nye ngwa ka nye akara ekwentị ha ka ịkpọgodo ha agwa nchọ ka m welu nke anọ ngwa ka nyegodo n'oge ka ị try ya m nọmba 080 25 34 72 38 ịkpọrọ ha ihe a dị whatsapp nọmba ịkpọrọ ha ozugbo hmm. Hello, good, uh, good day, sir. I'm fine, sir. Ee, eh, m na nke enyi m nwaanyị nkịta ọ na-akọlụ m maka akwụkwọ The Origin, The True Origin of Igbo and the Culture. Eh? The True Origin of Igbo and Her Culture. <laughs> eh ee, eh, dịka m na-esi nweta akwụkwọ a kịta kịta nna idirie ọsọ na-anya anụ a <laughs> n'ebe n'ebe m na-abịa kịta kịta m abịa kịta kịta <laughs> o oh, thank you sir hey nwoke masịsịrị ihe niile m abịa o oh, ezigbo nwoke <laughs> thank you i'm coming ka ihe okwu ọ sị m bịa na junction ka m welie m agazikwa hey! m iwesi time ee eh? nke a dịzigo ọkụ ọkụ ị ka na-ekwu ya okwu ọ dị okwu ka ngabagodi oh, ọ na-ese mma na chitekarị fọ ọfụma o ngwanụ onne oba o o chineke tansa o oh. mm.